ụmụnne m ụmụnne m ha ndị bekee sị ọwụrenin it is really renin here na ajụkwanịsị ka ebe unu si enwe nwekọ ụmụnne m ndị Igbo asọjawụha karịa ya aka nwunye niile ụwa nga asị m si ọwa akwụkwọ ọwụchakwa otu ego dowere ụwa otu ọdị. dị ọwụchakwa otu ego asị ọwa ego nọ n'obu otu ha esiri ike ọwụchakwa ya dị na onwere ha ọzọ bechasịkwara nsọ ọ dịghịzi asị m ụmụnne m ndị Igbo unu wudike unu na-agba mbọ ka ụwa hụrụ anya hụkwana unu na-agba mbọ na mgbe gbasara ịchụ ego unu na-achụ ego chụdị ọfụma hmm? asị m ekele unu ọ dịghịkwa n'izu ndị na ụmụnne m ndị Igbo asị nsọ ọkakwana etiri unu na mma ike ịgba mbọ akụkwa na egwu agha agụ anyị ga-ekontinu na-agba mbọ bikos anyị na-agbata nwaanyị onwe